Anywhere you go, anywhere you go, if you no see Igbo nwanne gị bọcha. Bọchapụ ọsọ n'ebe afọ lelele, lachapụ ọsọ n'ebe afụ tineti. Obodo siri ike na ndị Igbo ga-abanye, abanye ebe afọ ebulu ike wee pụta. Ugochukwu nyela anyị nya nwa ka eji aga n'ụlọ. iyoko iyoko. chụọ anyị ji ana The rape our women on Onya Kanji it is They starve our children on Onya Kanji it is Nande Kano, one Nejisike Emenu lelele lachapụ ọzọ n'ebe ahụ tiri eti ọkada gị be anyị na ndị Igbo ji ga-aba